dịka ị na-ekiri vidio a kịta biko nye aka tụsa vi nwere ife merụ na be akwa ọkụkọ tiwara akị na ọba ụnyaahụ ehe na mmadụ napụrụ mmadụ ego mana ọ bụ na ị gezie ịnụnụ nke gị wee marụ ihe ị nwere ikwu ọ bụkwanụ na ịma onye nwe picha ọnụnwa akwa na-egosi ma ọkwa na onye nwe ya bụ nọmba biko dokwa onye ahụ ọdụ ịmarụ ka a esi wee mee ka e weghachite ya bụ ego dịka ị na-ekiri ya bụ vidio ihe ọmụ ya emerụ ya bụ onye riri ego onunwa bụ ịtụsa vidio akịta akịta ka ndị m onye enunwa ma bụkwa gụnwa m onye enunwa nwee ike wee ziri onye mere ihe enunwa ka o weghachite ya bụ ego ka a zọọ ya ndụ maka na onye riri amụ ebunu o jikwa ibi ụgwọ ọlanaeze nwere m jie influence of me napụ mmadụ ego onye bịara ka alụgharị ọrụ ego o ji ezuru o wee gwa onye afọ bịara ka alụgharị ọrụ na aweta ego ahụ ka ọ bịa bịa bịa yọọ m na mụ na ya dụ na mma mụ na boy afụnụbeghị nye for the first time so n'ibe m chọrọ ịgwa ọlanaeze bụ onye ọbụla madis boy ya gwa ya weta ego abụọ ọ napụrụ mmadụ o nwere ike ụmụnne ya na ọchị nkịta maka na mmadụ eghesila obodo kedu obodo dị iva kedu obodo nwe nọmba mmadụ onye siri obodo dị ntu a amamafọ obodo a wee bịa n'obodo o si wee bịa obodo afụnụ nọmba ya kwụsịrị plus 2 ya nọmba bido plus 222 wee bịa ebe nwa influence of n'ọbịa ọlụ wee bụrụ ịnọ n'ilu geeti anapụsị ndị mmadụ ego na onye na-ekwu ibe a amara m onye ọ bụ ndị na-akpọkasị mmadụ ya amụrụ m onye ọ bụ mana onye ọbụla amadis boy gwa ya weta ego abụ ọ napụrụ mmadụ yesterday and agwara m ndị mmadụ sịfa mmadụ sigụnye ya ego ọ bụkwa na ọ bụla akwa eye na onye abụ ọnụ mmadụ siwo na agụkwere ụgwọ eye na onye abụ ọnụ na agụ odu n'obodo ndị skama riri nne ọ ya bụ nna eme vidio sef ụfọdụ ndị a na-etinye kodo nọmba si n'ọfa na amụ n'ọfa bụ akwa na-eme laịfụ kịta na kọment sekshọn na efu ndị yara epost si nọmba si n'ọfa bụ akwa na ndị wayo rinne oke kịta anapụgo onye ego onye abụnụ na-ebe ụrịa na-asị ego ọfụla afụ ka mmadụ napụ ya and the problem o ji wee bịa bụ na di ya nọ na nga ka ọ gị aghọtara m ife men o ji nnukwu problem wee bịa ego nwetazi enweta ka e wee gote ife eje rụọ ọrụ mmadụ nọrụgodo n'ilu n'iru ụzọ esi abata be m napụ ya dị ego so nwee na-asị kedu ụdị iberibe ndị mmadụ dị iwe nwa kedu ụdị iberibe mmadụ dị a mmadụ nọ na geeti so ụra ọmala akwa gụnye ya ego afọ ego ego iweta ezuru ịlụ ọrụ e, ife yọtanwuru amụba akwa maka na ego ahụ pere mpe ọ bụrụzie mmadụ ke amụba ibe ya yọtanwu m the ten dị ike isi a na-asa ndị mmadụ iwe nwa mam nọ na na-afụ dis picture ọfụma ma sometimes na-eme live video na-eme klakin mana emesikwa mma ese foto postuo onye ọbụla ịfụ ya na-akwasị ka foto o wesị ụgụnye ya ego nọ ya akpọta ute akwa ma ọ bụ gụnye ya ego na o ejela ụlọ ọrụ ọnọkata postu olu nka nke nna ife ewe ahụ n'eligo nne mana ife m chọrọ ịgwa ndị mmadụ bụ onye ọbụla bekee afụ ụfọdụ na-ese Ghana must go e, ego juru n'ime postuo ndị mmadụ afọ the victim ọsịba na ọbụzie na afa tinye 200,000 esendị alụfe ego ikuku befa ife na-abụ wayo without na o nwere ife na-alụ o nwekwa ife ihe eme ga-abịa mana ife nji maka ya wee bịagodo bụ maka onye a onye ọbụla mmadụ is ya gwa ya wochiata ego ahụ o were ọ bụrụ na o wochiatara ya emesịa mmesa ndekwa emesie mfe aka napụ ikwu ife nche ekwu mana onye mmadụ is ya gwa ya si ya ya wochiata ego ahụ o were azụ ekwusigo m